nke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu anyị kparịta ụka tata bụ maazị Ejikeme Ọbasi na ụkọchukwu ostin Ọkaiwo n'ụbọchị taa anyị ga-aga n'iru dịka anyị si eme oge ọbụla ịnebanye anya n'ihe ọtụtụ megoro na abalị ole na ole gara aga na ndị na-eme n'izu a ọkachasị etu ndị Igbo si ebi na etu ihe ndị na-eme n'obodo dị iche iche na-emetụta ndị Igbo na ebe ha bi anyị ga-ebido n'ịkọ maka ihe mere n'izu a na e, obodo Naijiria o kwere anyị ghọta na onye isi ala obodo ahụ bụ Muhammad Buhari gara steeti Imo ihe o jere ime n'Imo ka anyị na-ajụ Buhari ejela n'Imo kedụzi ihe o jetara maka ihe o jere ime ka ahụ bụrụ otu ụzọ anyị ga-esi nebanye anya ọzọ bụrụ okwu ụfọdụ anyị nụrụ ndị mmadụ na-ekwu banyere ọnọdụ ndị Igbo na naijiria ọkachasị ndị ọha na eze na itinye ọnụ naetu ndị Igbo si biri na etu ha ga-esi biri ma ịga n'iru ma ihe ga-eme n'oge na-abịa banyere ọnọdụ ndị Igbo na naijiria anyị ga-enekwa n'anya etu esi ihe kpatara ụfọdụ ndị Igbo wee na-ekwu na ha achọghịzi ka agụnye ha na ya bụ obodo Naijiria ihe ndị a na ihe ndị ọzọ dị na na ihe na-eme n'izu na ihe ọhụụ ka anyị ga-akpa n'ụbọchị taata aga m etinye ya n'aka ụkọchukwu Austin ụkọchukwu. maazị ụkọchukwu Igbo ndị ọma na-ege ntị taa ọtụtụ ihe anyị ga-akpa taa buru ibu n'ihi na asị mmiri juo akịrị ọnụ igwe ya etinyere ya ọtụtụ ihe na-eme n'ala Igbo ka ọ dị ugbu a um, o teela anyị bidoro na-arụtụ e, aka n'ihe niile ndị a mana ọ bụrụ na ndị na-ege anyị ntị na ndị na-esokwa n'ihe niile na-eme na obodo a na-akpọ Naijiria ọkacha nke otu o si gbasa ndị bi na mpaghara ọwụwa anyanwụ na ndị sitere e, ntọala ha na mpaghara ọwụwa anyanwụ Naijiria unu ga-ahụ na nwata nwata ihe ndị anyị nọ na ama mkpemkpe ya ọ naghị ejila nwayọọ nwayọ na-emezu nke mbụ dịka maazị Okokachukwu kwuru ka anyị anya na njem a onyeisi ala onye na ya bụ onyeisi ala Naijiria na-akpọ maazị Muhammadu Buhari bịara na Imo steeti ya na onye na onye bụ Supreme Court gọvanọ bụ maazị Hope Uzodimma bụ gọvanọ nke Imo steeti ịnabatara ya dịka onye ọbịa na nke mbụ ọ bụrụ na unu lee anya maazị Muhammadu Buhari arụọla na abụrụla prezidenti onyeisiala Naijiria bido n'afọ 2015 ruo n'afọ 2019 ihe anyị ghọtara na dịka ndị na-achị achị n'obodo ọ na-abụ ahọpụta onye isi obodo ihe mbụ ọ na-eme wee gbaa mbọ gagharịa mpaghara obodo ahụ dị iche iche ije kwuru ọmọm ndị tụnyere ya ma ndị na-atụnyeghịrị ya na ntuli aka na ntuli aka na ịbịa aka vootu mata ndị ha bụ mata ka obodo dị mara ihe dị ihe wụ ihe dị ndị ahụ mkpa ma ọ bụla dị ndị ahụ na-atụnyeghịrị ya uh, uh, vootu ọwụ njegharị ahụ njegharị onye isi ala na-eji iji kasie ha obi si ee aghọtara m na ụnụ achọbụghị na atụnyeghị ụra m na achọghị ka m bụrụ onye isi obodo mana ka ọ dị ugbu a dịka iwu siri dịrị abụzi m onye isi obodo ma m osiri onye isi obodo maka onye ọ bụla ọ maka otu ndị ndị tụnyere m na ndị na na ndị na-atụnyere m ụzọ ahụ ozi nwere ike isi kwato ndị mmadụ mee ha obi sie ha ike ha enwe obi asara lewezi anya mara ma o nwere ihe ga-esi n'ọnọdụ a apụta mana Maazị Buhari nọrọ afọ anọ o nweghị onye hụrụ ụkwụ ya onye nwe onye nụrụ olu ya na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ya bụ ahụ kemgbe afọ 2019 ruo ugbu a onwebe onye ya afọ isii na ụma onwebe onye hụrụ ya na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ọ ka ugbu a ọ na-abịa asị na ọ bịara imepe ebe ihe ndị arụrụ na ụzọ ndị arụrụ m na-ajụzi ajụjụ anyị abụrụ ije a ọ bịara ọwụ dị n'eziokwu eziokwu ọ bịara ịhụ ka ọnọdụ ndị Igbo dị ọkacha na steeti Imo ka ọ bịara ihe ọzọ maka na asị onye chewa ebe a na-eli ozu nyere akpa a na-ajụzi ma ọ bịara ọ bịara ọkụkụ ọ bịara osi nkịta maka na ọ na ihe onyonyo anyị na-ahụ ọ gbara ụgbọala so ya na ụgbọelu so ya na-efegharị ma ọ bụla dị mgbe iwu prezidenti Naijiria ọ bịara n'Imo steeti echetara m nke ahụ nke ọma abụ m nwatakịrị n'oge ahụ na Boy Scouts anyị ahụhụ ihe ndị a Maazị Buhari ọ bịara ọkụkụ ka ọ bịara osi nkịta Maazị Ejike <laughs> e, ụkọchukwu ndewo ndewo ịma na ị jụọ m ọ ya wụ na obodo kpọdoro isi n'ala maka ihe ị jụrụ ọbịara ọkwụkwụ ọkwụkwụ onye kwen ọkwụkwụ onye akwa onye ihe mere ịbịara ya ọkwụkwụ ya wụrụ na ihe mere ihe dere gị mm-hmm. ọ na ịbịara ịgba ịkachi ya obi ma onye a na-abịanụ emeghela ọnụ bụ ụnụ na o mee ụnụ ihe ọ ga-eme ụnụ ihe mere ụnụ n'agha Biafra ụnụ ahụbeghị ihe ọ wụghị ka ọ bịara nke ahụ doro anya ọ bịakwanahụ ịkachi ndị Igbo obi nke ahụ doro anya ihe m na-aghọta ha ugbo ma ya ma ndị du ya bịa ndị kpọrọ ya oku ya bịawa ịjụọ m ihe ọ bịara wụ ịbịa dịka onye meriri agha na-aga ngagharị ndị meriri agha ya iji unu lekwe m ọmụ lụrụ ọmụ mere lekwenụ m maka enwe otu ọzọ m ga-eji tụlee ihe kemgbe ọ chịwara enwebeghị n'otu mkpụrụ ihe o welara Imo si leenụ mpekere ihe a were gbaa obi ee ọtụtụ ihe emeela n'ala Igbo ihe mgbawa obi enweghị mgbe ọkụ o meghere ọnụ dị ewu ihe na-eme na-ebutele m enwekwenu mgbe ọ bịara na-ajụ si ka ọ bịa jụdala azụ gịnị na-eme ebe a gị lekwenu nke ọ bịara abịa okwu niile okwu enwere e e ihe okwu ee ama m na a ga-akpata nkata akaba mana mgbe ị bịaruru na-agwa ndị Imo okwu mmadụ ha aha gọvanọ ịhụ na nsogbu hmm? ya wụ na eh, nwanne m nwoke eh, mụ aghọtaghị ihe ọ bịara eh, ma ịjụọ m uche m nọ na ndị kpọkwara n'ihe oku ajụjụ anyị nwabụ ndị anyị adaala iberibe daruzie ụta ọ ya bụ ajụjụ m chọrọ ịjụ iberibe anyị o ruola ụta ka ọ bụ na enwezighị nwoke dị n'ala Igbo maka ihe awụghị omume nwoke Igbo ka m oh. kwụsịgodo nga ọ wụrụ ya wụrụ na otu onye otu nwoke mụrụ nwa nwa ya si na ya ga-awụ negenege si na ya ga-akpa mpi agbọ ebe ọbụla a kwụrụ ụgwọ m akụta ọracha ọ bụrụzie ma efu ama nga achọ efulefu mgbe anyị họpụta mgbe a bịara wepụtara anyị onye si na ọ ga-abụ gọvanọ Imo steeti rụzie gọvanọ suprim kọt rụzie gọvanọ na-amaghị ihe na-akpa ndị obodo ya rụzie gọvanọ na-akpato ndị Fulani herdsmen abịa asị anyị unknown gunmen anyị amaghị ndị wu unknown gunmen akpọkọta ha unknown gunmen na site na awụ ndị ESN ha IPOB anyị amaghịzi mgbe unknown gunmen enwekwara unknown gunmen na west nwee unknown gunmen na North Central ndị ka aha awụhụ IPOB ndị ka aha awụhụ awụhụ ESN bet abịa ruo na Imo steeti ọnọngọman gọọmenti awọ IPOB ya wụrụ aha ọjọọ a chọrọ ịkpọ nwa nkịta ka eji kụgbuo ya ihe a m na-ajụ ajụjụ anyị chọrọ ileba anya ọzọ wụ na Maazị Oke Anambra steeti na nso nso a mepere Intanashọnal airport airport ọdụ ụgbọelu ewu otu ka a ga-asị ọwa otu n'igbe ọdụ ụgbọelu bukachara ibe ya na Naịjirịa anyị anụghụ dum anyị anụghụ ụyọm n'ebe Maazị Buhari nọ ọtụtụ ihe mere n'ala Igbo na ọkacha n'Imo steeti masakarịn ọtụtụ ndị egburu ma ndị bandits ma ndị hifula uh, herdsmen ma ndị amị hmm. prezidenti asịbe ka ya bịaruokwala obodo a kasị ndị mmadụ obi si onye ọbụla were na obi nwayọọ ka anyị mara ka anyị mee ka obodo dị mma ya wụrụ um, ihe anyị na-ama isi n'ọdụ ya ọ pụtara na ndụ ndị nọ na ọwụwa anyanwụ Naijiria adịghị ya mma adịghị ya mkpa ọ pụtara na uh, ọrụ mmepe obodo ha ka ụdụ ụgbọelu ịwụ ka a ga-asị otu n'ime ivu kachara ibe ya na ọbụla dị naanị na Naijiria mana West Africa obi adịghị ya mma ihe a kwesịrị ịjụ ime anya nye anyị eleba anya n'ihe ndị a o kwesịrị iwu ihe ga na-eme anya anyị na-ajụ ajụjụ si nwoke a olee ihe ọ bịara ime gwa m onye ụra wele ndị onye zurulke bịara na anyị onjinye nwanna wee nye ike nwa mbịa ya nwanna wee nye ike kere uwe nwa mbịa ya otu ụbọchị onye ọ bụrụ na ị m o doro anyị anya na Buhari abịaghị ala Igbo ọ bịara Imo steeti ife wee ndị Imo mma ọ bụ ka ọchịchị ọma ruo Imo steeti mgbe nyanwa na-achị ihe nji ekwu a bụ na tupu nyanwa abịawa ala Imo steeti na gọvanọ nọ n'Imo steeti buru ụzọ jee Abuja anyị ga-ajụ onwe anyị kedu ihe mere Ụzọdịmma jiri eje Abuja mma jere Abuja n'ọkpọ Nnamdi Ụba wee jebe Abuja ka o jebe wee gosi Buhari onye isi ala na nzukọ uh, ndọrọ ndọrọ ọchịchị APC arọpụtago Nnamdi Ụba ịzọ ndọrọ ndọrọ na Anambra steeti nye onye ka ya si ka ebe gosi ya ha jee jechaa nata Buhari bịawakwazi Imo steeti ihe Buhari bịara Imo steeti bụ ihe gbasatara nzukọ ndọrọ ndọrọ APC maka na ihe ọ bịara Imo steeti bụ n'ụzọ dị mma na ya nwa nọ n'ofu ụlọ nzukọ ebe a sịrị anyị na ọ na-eji imepe na ihe a sịrị anyị na ọ na-eji imepe onye isi dị mma ga-ajụ ajụjụ dịka gị onwe gị si jụọ ọ pụtara na ọnụ ahụ ide na-esi aga mmiri na-esi aga dị kemgbe agbalụ penti ọ pụtara na ọka mma karịa ihe ndị ọzọ enwere ike imegoli n'Imo steeti dịka ụzọ ụfọdụ enwere ike ịlụ ma ọ bụ na ọ dị mma karịa ife alụgalụ na steeti ndị ọzọ dị n'ala Igbo ka ọ maka na ndị lụ ya abụrọ ndị nzukọ ndọrọ ndọrọ APC Buhari abịaghị Imo steeti ka ọ dịrị ndị Imo steeti mma maka ọ bụrụ na ka ọ dịrị ha mma o nwere mgbe nnukwu ihe mere n'Imo steeti mgbe ndị agha Naijiria buuru agha gbuo ndị IPOB mgbe ha buru agha jebe na na be Nnamdị Kanụ Adanna ka e na ya na m ka na-adịrọ na mma mana ihe ihe emego n'Imo steeti ihe emego n'ala Igbo enwere mgbe afịa Ọnịcha gbara ọkụ ndị be anyị na-atụ ego federal gọọmenti ewetara kọbọ o nwere ihe federal gọọmenti ndị Igbo a na-egbu n'ugwu Awụsa ndị Igbo ndị ọ bụghị naanị Anambra steeti maọbụ Imo steeti maọbụ Ebonyi steeti maọbụ Abịa ma ka akụzie nke mere ọfụ na Jos anyị afọ Buhari nke mere ochie na Jos anyị afọ Buhari na kastina omee dịka isi ekwu ewere ego nye ndị ha na-akpọ ndị bandi jenata ha ụmụazị ma ọ bụ egbuo ndị kristian ọ nwere onye ga-emeghe ọnụ anyị ama n'onu Buhari ma ọ bụ dị na redio ka a ghara ịfụzi anya ma ọ bụ ka afụ ya anya na TV ka o kwuo okwu si na ihe a adịrọ mma anyị afụbe ya o nwere ezigbo ihe melụ afụ Buhari o nwekwana ihe ọjọọ merụ afụ Buhari ịjụọ m ihe a bụ ije eji eme enyi ihe a ji ala Igbo eme bụ ime enyi ndọrọ ndọrọ maka na dịka isi kwu ọ bụrụ ndị Imo steeti tinyere ụzọ dị mma ọ Suprim Kọt na-ege Buhari tinyere ụzọ dị mma Buhari bịalụ dịka Maazị Obasi e, e, kwuru ọ bịara ime ngala onye nwere mmeri n'Imo steeti hmm. ya na ndị na-eke ndị ndị ọha ndị Imo steeti ọha ndị Igbo n'ihi na ijem ọ anyị hụrụ na ọ naanị ya na Hope Uzodinma anụ m na Umahi gọvanọ ndị Ebonyi steeti nọ na ya ọtụtụ ndị ọzọ wụ ndị si from ishis na steeti mpaghara steeti ndị ọzọ nọ n'ala Igbo bịara ọya wụ ọwụ ha ihe na-ewute m n'ime ya bụ na adreesị ha na-agụrụ ya ọnụ okwu ha na-anabata Buhari na ọ bịara ha dị na ọ bịara Imo steeti na ọ na ha na-anabata ya n'ihi ọ bịara n'ala Igbo mhm. maka ihe ahụ dị mkpa ọwụ na a na-anabata ya na njem ọ bịara n'Imo steeti kama na a na-anabata ya na njem ọ bịara n'ala Igbo nke na ikwesịrị ime anyị anya ajụ onwe anyị ajụjụ ihe ọwụ njem mmata obodo ya bụrụ na ọ bụ njem mmata obodo ọ bụrụ naanị Imo steeti ka o kwesịrị ịbịa gịnị mere njem ọ bịara n'Imo steeti ga-eji bụrụ njem ọ bịara n'ala Igbo Imo steeti ọ sọ naanị Imo steeti wụ ala Igbo gịnị mere Anambra steeti gịnị mere Enugu steeti gịnị mere Abia steeti gịnị mere ọ gabeghị Delta steeti gịnị mere Buhari agabeghị Rivers steeti n'ihi na mpaghara steeti ndị steeti ndị a niile kapịtalụ ha isi obodo ha nọcha ebe ekwesịrị ụwa ala Igbo ah, mana ihe a bidoro kwesịrị iji ịbịakwa ime anyị iwetakwara anyị ajụjụ ọzọ iwu nke rụtụrụ aka n'ihe a hope ụzọ dị mma na-eme ihe ọ pụtara na elezie ya anya n'eziokwu eziokwu ọwụhụ Buhari abịaghị Imo steeti just to commission projects o nwere ihe ọzọ ọ bịara ime yawo ihe anyị bịa gbape balun tọnel amadị m nke balun tonel Ejina m na ịntanetị na-achọ balun tonel ihe m hụrụ ebe ahụ amaghị m ihe balun tọnel amaghị m okporo ụzọ ndị asị ọ bịara ịgbapewo mkporo ụzọ ndị arụrụ na-arụ n'isi mbọ ya bịa arụ arịhụ ya ụfọdụ ndị ejiri mmiri sachacha ya gbaa ya pent. olee dị ihe wụ na enwere ihe nzuzo nọ na njem a isiokwu abụrụzie ihe m chọrọ ka anyị tinye ọnụ ụwụ maazị Hope Uzodimma asị tunenenege bụ nwa onye eze nke si na ya ga-akpa mpi agbọ Uzodimma ọgwụla ka ọfọla ndị na-achị ala Igbo ọgwụla ụnụ ka ọfọla ụnụ o nwere ihe ọzọ fọdụrụ maazị Ejike ka m rụtụ aka ihe m kwuburu mbụ maka ele anya e, ụfọdụ ndị nwere ike agaghị aghọtacha ebe m si bịa were dula nna mmadụ ịwụ e nna na ezinụlọ ma nwaanyị gị ma ụmụ gị na-ele gị anya dịka ọ ga-ewo nna dị ụlọ e nwere ugwu nna na-akwanyere onwe ya n'ụlọ ya na-eme ndị nge akwanyekwere ya ugwu hmm? hmm. n'ihi na nna bi ụlọ agaghị enwere ụdị omume ọ ga-eme ajụọ ihe ọma ka ọkwa akwa nwoke na-eme ihe a ihe m ji na-arụtụ ihe aka wụ na eziokwu ihe echiela ike eziokwu na obodo emebiele kama enwekwara ihe ugwu nwoke ugwu nwoke em ụfọdụ akụkọ akọọla akụkọ mgbe a ga-asị gị e, lekwe nwoke mee ihe amara na ihe. ledala anya otu anyị shizi tụtụrụ onwe anyị kawo ha anyị niile ndị a a na-enyi m azụ tụtụrụ ugwu Igbo na-akpụ n'ala nke mbụ ịtụle ya mmadụ ole pụtara bịa ịhụ Buhari mmadụ ole pụtara bịa ịhụ ya mgbe o ruru oge mgbe o ruru na ị ga-akwụzi ndị mmadụ ụgwọ ka ha pụta bịa lee e, onye isi obodo ha ọ dịghị ka nsogbu ka ọ na-abịakwanụ enwere lee anya meghee ọnụ sị ana m anabata onye isi obodo ọ nnukwu ihe ka o mere wee bịa leta anyị hapụ ya ebe ahụ elekwana ịbịa tụwa achị ma nke ị na-arụ ha arụ ibupụta esi si n'oge ndị ma Owere mana mgbe eh, eh, ndị mgbe a rụrụ Owere master plan arụrụ rụrụ master plan rụọ drainage na Owere enwere eh, e mgbe mmiri zochakwa ya gbachaa ọ kemgbe aga m asị o bidoro na aka rocha kwara ihe niile arụ nwoke onye ara buru ihe niile gwupụ dreneji gọta kpụghachita ihe niile ọya bụ na mmiri zozie mmiri adọrọ enwe ha ebe ọ na-aga mgbe e, e, e, ele ahịa nke ewepụ ihe dị ọha mhm. n'ọchịchị ya bata otu ihe ha kwuru bụ na a ga-aga chọọ ụmụ drainage channels niile ahụ meghekwe ya ka mmiri pụwa ha dị adị ọwụhụ na arụhụ ya ọ dị adị nọ na ewerele aja na ihe a kpochie ya ebe rochas na ndị ara agbaghara n'Imo steeti ọgwụ ya ọya bụ nnọọ ka ị ga-agazi techaa eh, gbaa pent pụta si n'ihe ịrụ ngwanụ kwa ụbọchị kwa ụbọchị asị gị eburula edi nke a bula ugwu arụọla refinarị n'ugwu awụsa arụọla nke ebe arụọla nke ebe a ndị eh, ọdịda anyanwụ ka nwere pọt ha na-arụ na-etinye ịbịara anyị n'Imo steeti ọ gọta ka ị ga-asị na ihe rụmụrụ nke ka njọ ya pụta ebe ahụ na-ekwuye ọtụtụ ndị wu mmadụ ịga iche nọọ mmadụ ime nwere akwụrụ obi echie ihe na ihere anaghị eme ha na na-atụtọgharị ha Ụlọ akwụrụ ọ ya ka m na-ajụ elezi nga ụmụ nwoke n'Imo steeti nọ anyị agwụla <laughs> ihe ọzọ ị na-ajụ si olezi nke e, ndị nwoke nọ dịka m si kwuo ihe adịghịzi ka ihe ka anyị ghara kwadoro ile ihe anya dịka ihe na-eme n'Imo steeti n'ihi na e, dịka i siri kwuo n'isi mbido n'okwu gị mbụ Ramazị Oke na e, njem a dịka njem nganga onye nwere mmeri mhm. gị bịakwanụ hụ ọnụ okwu ndị anyị si na ha wu ndị na-ekwuchitere anyị ekwuchitere anyị bụ ọha na eze ịbịara na adreesị ha gụrụ maazị Buhari which means eh, eh, eh, nke pụtara na n'eziokwu eziokwu njem abụghị njem ọ bịara n'Imo steeti ya njem agụrụ ya na ọ njem ọ bịara na ọwụwa anyanwụ Naijiria njem n'ala Igbo hmm. mere na ọha na eze ga-eji bịa gụọrọ ya adreesị maka na asị na ọ na-abịa asị na ọ na-abịa duo abịa dịka onye isi ala enweghị ebe o siri dị mkpa na ndị ọhaneze ga-apụta ileba anya n'okwu a ịgụrụ e ya adreesị mana ihe anyị kwesịrị nchọrọ ka anyị tụnye ọnụ ịrụkwanụ nke wu okwu ndị ọhaneze isi na ndị Igbo agaghị ahapụ Naijiria na ndị Igbo kwadoro otu Naijiria na ndị Igbo ga-anọrịrị ga-ahọrọla na ha ga-anọrị onye ka ha na-ekwuchite ọnya ndị ntorobịa niile a na-asị anyị achọghịzi ịnọ onye ka unu na-ekwuchitere ọnụ ya na anyị ga-anọrịrị na ndị Igbo agaghị ahapụ Naijiria na ha ga-anọrịrị na Naijiria olee otu ndị Igbo kwesịrị iji leba ihe anya o rubeghị mgbe anyị kwesịrị iji leba ihe anya olee dị nzi ọha na eze ha na-ekwuchiteziri anyị ka ha na-ekwuchitere onwe ha ụwara

ọwa onye gbabara m mgbe o ji apụka ya ụwa ragbuola anụ m ahụ ee karama be dị ma ya mgbe mara jukwuo ụwa rama m ụwa rama be dị ma ya ụwa ragbuola anụ m ahụ Maazị Oke. <laughs> Ijụọ m onwere mgbe ndị a na-akpọ onwe ha ndị ọha na eze ga-ekwuchite ọnụ ndị o nwere oge ụfọdụ ọ na-abụ ha kwuo okwu ọ dịka ọ daba ihe ndị Igbo na-eche mana ịjụọ m ndị ọha na eze tọsọ ndị eze ọ bụrụ dị ndị eze ha na-azụ eze na-achọ ihe ga-aba ha n'ọnụ o nwere mgbe ha ji ekwuchitere ndị Igbo dịka isi kọwaa ihe na-eme n'ala Igbo adịrọ mma na etu o gbasata ma ndị na-amịnụ gọọmenti etiti riri nne ikwu maka airport alụrụ na na Anambra kekwanụ maka nke dị n'Enugwu. a sịrị anyị na ọ dịrọ mma gọvanọ enugwu dịka ka ife bụ nsogbu akọwa edozie Si na-emeghe International Airport mana kedu ka o si bụrụ International Airport na isi na mba ọzọ daa n'Enugwu na-echọ visa on arrival iji gakwazie Lagos wee jee nwee stamp ma kọstọm nọ n'Enugwu kọstọm nọ n'Enugwu a na-anakọ ndị mmadụ ego na mana o nwee ihe ị chọrọ gbasatara akwụkwọ eji abata obodo na etu a ga-esi mezie ilukwazie Enugwu jewekwa Lagos maọbụ Abuja ọ mmegbu maka ihe ọ pụtara bụ na anyị achọrọ ka ijee Enugwu ọ na-aza International Airport na mba Naijiria n'ọnụ maka na ihe niile e kwesịrị ime ebe a adịghị ya anyị nọ n'izuụka gara aga n'ụka ndị Kanu si na ha wepụtara ana na desert ya na ana kpọrọ nkụ ka e wee bịa lụọ ọ bụrụ na ebe ọzọ ka a kụrụ ụka ndị mmadụ ga-amụ amụ maka na onye ahụ na-akpa ọchị maka o si jọka njọ bụ nọ na Naijiria ka a na-ekwu na onye isi onye nọ ka onye isi n'afọ maka ọchịagha ndị nevi si na ya ejego n'anya na ha na akpanyanwụ nkata ma kedu ka Legọs Apapa ngwa afịa niile a na-ebute na ya eju na-adakpu ime mmiri maka na ụzọ adịrọ kalaba pọt sọsọ ihe a ga-ewepụta bụ iwepụta oge na ego wee dozie ya ụdị ego ha na-etufu a sị na-eji amị mmanụ ebube Hausa site na pọch na-agbago gịnị kpatara na Naijiria na eme ihe a kwesịrị eme ego niile a na-ayọta na ara Naijiria ji ihe karịrị ọkara n'ego a natara anata wee kwụọ ụgwọ ịntrestị dị n'ego ebitere ebite 46 ka ọ bụzie na 46 ahụ bụ eziokwu ka eji wee kwụọ ụgwọ intrest dị na ego ebitere ebite ya anyị bitere ego iji wee kwụkwa ụgwọ iji ya bụ ụgwọ ka anyị na-etinye n'ụgwọ ihe ndị a niile na-agbawa m obi maka na ọ bụrụ na ndị si na ha na-anọchite anya ndị Igbo na-ege na-amụ ihe ihe ha kwesịrị ime bụ ibu ụzọ jikọta onwe ha jụọ ndị ha si ha na-anọchite anya kedu ihe unu chọrọ ọ dịrị dị ije nọdụ mebe nzukọ ịjụ ha maka na ndị ndị Igbo na-ekwu ihe ha chọrọ kwa ụbọchị onye kpuru isi onye dara ogbi na-afụ ife ndị Igbo na-ekwu na-anụ ihe ha na-ekwu maka na ụmụaka Igbo ọtụtụ n'ime ha ndị IPOB ma ndị a na IPOB na-ekwu na ọrụ adịrọ n'ala Igbo o nwere ihe gọọmenti etiti na-eme iji wee mee ka ha nwee ọrụ eluo n'ịgụ akwụkwọ ịchọ ịgba fest ịchọ nwee highest point na Naịjirịa niile mana eji iwe ndị ga aba na yunivesiti n'ala Igbo asị ndị dara ada nọ n'ugwu Awụsa ha banyegodi nye ha skọlaship ha sirakwana na kọleji na-apụta enye ha apọịntment mana gụnwa nwere ike inwe 5 digrii onwere nke lute elu dịka Unity School Resort ewepụtara ugbu a cut-off point Anambra State 134 Abia State Imo State ndị ya niile nọcha 130 120 Katsina 40 Zamfara 12 ị gacha pụta eburu ụzọ wee unu n'ọrụ ọ bụrụ na ọha na eze na ndị a sị na ha na-anọchite anya ndị Igbo na-ege ntị ihe ha kwesịrị ime bụ ibu ụzọ nọdụ ana n'ụlọ malụ ka anyị ga-esi wee doziba ya maka na o anyị anya na gọọmenti etiti ya wụrụ ya ọ bara uru iwere ego anyị na-enye gọọmenti etiti ma ọ na-akpọ ha ka ha bịa na-egoli n'ibe anyị na anyị lụrụ hmm. maka na egoro adịrị ya uche ha adịrị ya ụtụ ha adịrị ha o nwere ihe gbasatara ha ọ ya wụ na ihe na-ajụ na-ajụ m ajụ ihe m kwesịrị anyị kwesịrị ịjụ ajụjụ njem a ọwụrụgodi nnọọ na arụrụ ihe bara uru ya sị ka ọ bịa meghee ya ya sị ka ọ bịa mere ma n'elu ya ihe prezidenti kwesịrị ije na-emepe bụ ihe gọọmenti etiti rụrụ mhm. ọ bụ gọọmenti steeti rụchaa gọọmenti ọsị na ha na-abịa imepe ya ị na-abịa imepe ya itinyere ego na ya ọ sọ na Naijiria ka ụdị a na-akụ ụdị ahụka hmm? ndị gọvanọ anyị na-alụ ka ha na-alụ gọọmenti eti na Buhari bụrụ onye isi ha a nwa awụzie middle ya a nwa ndị a na-echi ọnụ na ka Maazị Buhari laghachitere ya na-asị na ya o nwere ọkpụrụkpụ okwu abụọ o kwuru anyị kwesịrị itinye ọnụ nke mbụ nke ọ na-ajụ ajụjụ si na ya nke ọ si na-agbagoju ya anya na ya aghọtaghị ihe kpatara ndị Igbo ji achọ ịhapụ Naijiria ka ọzọ nke ọ sị na n'ihe ya hụrụ n'Imo steeti egosila using his words anyị tinye ya n'asụsụ bekee ya sin the integrity of Mr. Hope ụzọ dị mma na ya ahụ na <laughs> ka o si wuru onye kwụrụ aka ọtọ n'ịrụ ọrụ na adị mma n'oyibo. ee eh, mana anyị lebakwala ya anya kedu nke wụ na ọhụna nkwụwa aka ọtọ n'ọrụ ọ na-arụ na mmepe obodo dịka onye na-elekọta onye isi obodo olee ihe wu ihe maazị Hope Uzodimma megoro n'Imo steeti na steeti Imo kemgbe ọ batara ọchịchị anyị ahụla kemgbe ọ batara ọchịchị anyị ahụna ihe ndị agha mere na Ọlụ ebe a sị na a na-achụ ndị IPOB anyị ahụla ihe e na n'Owerri kemgbe anyị na-anụ mkpọtụ IPOB ESN bandits Herdsmen dị niile ndị a were awụbeghị ebe a na-agba egbe kemgbe Hope mma batara ka anyị bidoro n'ụwa prapụ prapụ unu dum akwụkwọ e, mgbe ọbụla olee ihe Hope mere mmụọ Hope mma mere na na ala Imo nke emechara Archbishop nke Owerri Archbishop Anthony Obinna jiri okwu si kwụsị na ogbugbu ndị a na-egbu ka e nwee ọgbakọ nwee nzukọ iji leba anya he called it peace summit that bishop had to make that call ya bụ olee ihe wu ihe hope megorola wụ ihe Buhari nwụrụ? ọ pụtara na ihe hope mere na adị Buhari mma wụ na ogbugbu niile ọtụtụ ọbara niile akwafuru n'Imo steeti ọ ya wụ ihe na-enye ya aṅụrị n'ebe hope ụzọ dị mma ọwụ gịnị mana ndị oyibo si na birds of the same feather ma ọ bụ ndị mụ na ha jụrụ akwụkwọ sị na birds of the same plumage congregate together in the same vicinity ya kopu ụzọ dị mma na Buhari na-egbunye n'ofu ala. o nwere ihe ọbụla m ga-asị gị ọ bụrụ na o nwere ihe kopu ụzọ dị mma mmelụ dị Buhari mma ụdị ihe Buhari na-eme anyị afụghị ihe Buhari na-eme dịka isi kọọ ọ na-abụ emee mkpọtụ n'ala Igbo ozie ndị agha agbatata gbuo anyị nụ ekwuola maka nke mere na Katsina enye ha ego o nwere onye kpọrọ ndị agha ga-esi n'elu kpọrọ helikọpta na-agba ha egbe ma ọ bụ na-achụ ha ọsọ nke mere na ndị isi alakụba ma ndị ụkọchukwu ha na-ekwu na ife a ga-emekwana bụ na a ga-enye ha ego dịka esi nye ndị Niger Delta militant nọọ akpọta akpọ ha nye ha amnesty nye ha ego ife wee dị mma mana na omenala Igbo aha ndị ọjọọ na-achọ imebisi Naijiria egbuo ha etu a ka Hope Uzodimma Hope Uzodimma bụ onye ji aka agwa anyị anyị fụrụ si anyị n'ọnya wakpọrọ ndị agha ha bịa ọlụ ha ha ụdị ihe anyị na-afụ n'aka Buhari opu ụzọ dị mma bụkwa onye kwuru kedu e, echefu m nke okwuchasị onye ahụ onye kwuru na ka anya na ndị South gọvanọs kpachara nkata na ya e esorozi n'ihe akpa maka na ya na ndị ọrụ ekpere n'udo lukwazie ka o jere ịfụ Buhari si na ihe ọwụ na anyị ghọtapịl ihe o kwuru echinyelu vidiyo o kwuo n'ọnụ ya ma efu ihe ya pụọ na ya fụ ka iru ya dị ọ sị na ọ ghọtafekọ e anyị aghọtafere ihe okwu ọ bụrụ na ọ chọọ onye nekwa anya na onyinyo pụkwa ihe okwu opu ụzọ dị mma na-eme ihe dị Buhari maka na ọ na-eme ka o nwere ihe ọma ọbụla na-abụrụ na ya na ya na-akpanye n'otu akpa ihe m ga-ekwu banyere ihe a niile bụ eruole mgbe ị ga-eleghara ọtụtụ ndị anya n'ala Igbo ekwere m ekwere m na ihe chiri ike ekwekwere m na ọ dịrị anyị mfe wụ ndị bi e, na obodo ọzọ anyị lakpuo anyị tinye ego ọrụ ego enweghị na-enye anyị nso. ama m na ọtụtụ ndị bi n'ala Igbo ga na-asị ee ọ dịrị ụnụ mma maka ụnụ agbafuole kama ile anya enweghị ihe nyere m obi ụtọ ka ndị Igbo si gbachikọta Buhari azụ na ndọrọ ndọrọ ọchịchị niile ọ dọrọ enwebe mgbe ndị Igbo gbakọtara ọnụ sị ka anyị e tinyere onye a ilele ihe na-eme n'obodo aha na-akpọ Naijiria taa ndị Igbo unu nwetara ihe n'ihi na a gara aga kpọrọ oke nwunye na ngịga tịa lekwe gị azụ obi m uche m wụ ka anyị niile ha bụ ndị Igbo ma ya ebi ebe a ma ya ebi n'ụlọ ibiri n'ụlọ ibi n'ala Igbo ka ibi na mpaghara ọzọ ndị Naijiria ana m asị ka anyị gbaa onwe anyị ume chijicha chi chijicha chi arụrụ ala nwere ike gbaa afọ gbakwa afọ otu eji abịa gwa ya e ha omenala enwere ihe wu na nwoke nọtụkwa n'ụlọ ọ ya ka m e na-ekwu ma ayọ biko ndọrọ ndọrọ ọchịchị na-abịa ụmụ anụ ọhịa ga-ezuzupụta ọzọ ama m ha ga-achọ izunye akpara ego kpanye ndị mmadụ n'aka ego egobie emebie ma ledala enyi m abịara Imo ịmara ihe e, ewepụrụ ego ewepụrụ ka ahụ na akpọpụtara ndị mmadụ ịhụrụ ka eh, okporo ụzọ Imo steeti dị mgbe ọ gara ụgbọ niile gara n'ụlọ gara ebe ahụ bụ ndị oshi Abuja bubata enwere onye pụtara nụ ihere ewu nke ihere ewu nke ha ụzọ dị mma ihere ewu nke ndị ọha na eze ndị na-amahụ ọrụ ejinyere ha ya ka m ji na-asị amarala m na anyị enweele nkewa ya wụrụ eh, okwu eh, Nnamdi Nnamdị Kanụ ma Nnamdị Kanụ hụ. ma otu ọbụla oshiladị ana m ayọ ndị Igbo gbaa na ume na-eme na ihe kwesịrị ekwesị n'uche m enweghị onye ọbụla nọ APC kwesịrị inweta otu oche n'ala Igbo ma onye ga-anyụzi anwụ ya nyụọ anwụ agụrụ gụwa anyị lụrụ agha Biafra lụọ ya afọ atọ ndị nwụrụ anwụọ egbuchaghị Igbo niile Igbo agaghị anwụkwanụ taa ọ gaghị anwụ echi ọ ihe m ga-ekwu n'ihe a ọnụ onye ọjọọ iji dọọla mmanụ e, na maazị Ejikọbasị ihe ị na-arụtụ aka na ya otu ihe ndị gara n'osiri ga nakwa na otu ihe ọ bụrụ nga a ga-asị nụ na ndị Igbo jikọrọ ọnụ were ofu obi mee ihe a sị na ndị Igbo anaghị eji otu obi eme ihe mana o doro anya dịka gị onwe gị rụtụrụ aka o doro anya na Igbo jiri otu obi mee ihe gbasara mbanye aka ọchịchị kemgbe nwoke a na-akpọ Buhari bidoro ndọrọ ịbanyere ndọrọ ndọrọ ọchịchị kemgbe 1999 1999 Igbo dịịrị ya azụ 2003 Igbo dịịrị ya azụ 2007 Igbo dịịrị ya azụ 2012 Igbo dịra ya azụ rukwa 2015 Igbo dịkwara ya azụ ruo 2019 Igbo dịra ya azụ n'ihi na ọ bụrụ onye nwụjuru mmiri ara afọ mara ihe mgbe ahụ Igbo na-atụnyeghị ụra gị vootu na 2015 ma ga-emechaa bata ọchịchị ị gara agbawa mbọ mee ka obi dị ha mma mee ka obi ha sị ndị a sị na ha na ha enweghị ntụkwasị obi n'ebe m nọ ka m marakwala ihe m ga-eme ka m ji nweta ntụkwasị obi ha mana o meghị ya kama ọ ga-eme ya ihe anyị na-anụ n'ọnụ ya taa awụ. dot in speak to them in the language they will understand. nọrọ n'elu ya na njem ọ bịara ya na-ajụ si na ya ghọta ihe mere Igbo ji achọ ịhapụ Naijiria ebe ọ bụ na Igbo nwere eh, eh, ahịa na biznes ebe niile na industries ọ bụ na ọ ghọtaghị ihe wu ihe wu kpatara Igbo ji achọ ịhapụ Naijiria isi na Igbo na-achọ ịhapụ Naijiria ebe ha nwere nwere biznes na ihe niile na mpaghara Naijiria niile ya dịka gasị ihe a na-elezi anya wụ ọ bụrụ na unu nwere investment na mpaghara Naijiria niile unu kwesịrị inwe obi aṅụrị unu kwesịrị enwe obi ụtọ na ihe dịrị ụnụ mma ọ wee etu a ka ihe si adịrị Igbo mma n'ihi na anyị nwere investments na mpaghara Naijiria niile investments niile anyị nwere na mpaghara Naijiria niile o nwere nke sitere n'aka gọọmenti etiti o nwere nke sitere n'ihi na anyị nọ na Naijiria kedụkwanụ maka ndị Igbo nwere investments na Ghana Gambia Togo South Africa Kenya Uganda gịnị mere anyị um, Igbo anyị wụ ndị Kenya anyị wu ndị South Africa anyị wu ndị anyị bịara Amerịka wụrụ Igbo steeti na Amerịka anyị jiri nwee ụmụ amaala anyị jiri nwee mmepe mbawanye niile nwoke a enweghị echiche ọ dị ka ndị na-asị na ọ bụrụdị ndị Igbo ụnụ chọrọ ịhapụ Naijiria ụnụ chọrọ ịhapụ Naijiria ụnụ pụwa ụnụ ga-ahapụ bizinesi ụnụ unu na-ahapụ ego niile unu kpatara ihe m na-achọ ka m jụọ dị ndị ahụ unu chetekwere na mgbe a lụchara agha ihe niile wụ ụlọ na biznes ndị Igbo ọhụrụ mpaghara Naijiria niile gịnị ka e mere ha abandon property gị wuru nwa afọ Igbo jee n'ụlọ ọba ego si gị dọrọ ego ọ bụrụgodị na ị nwere milion pounds na ụlọ ọba ego ego ole ka e nyere gị 20 pounds o were Igbo afọ ole tupu anyị emepe rụgharịa ihe niile ihe niile a na-ekwu ebe a gbara ụlọ ma ọ bụrụ ụlọ nna m rụrụ ndị agha Naijiria gbara ya gbatuo ya na-enweghị ihe nụ na ya 20 years afọ iri abụọ ọgụ afọ Igbo asụkwara ọ ya bụ ihe na-eme anya ụfụ sụkwara ahụ laghachi banye n'ụlọ akwụkwọ rụọ ihe niile a na-arụ arụ bawanye ụba ya ihe awụ anyị kwesịrị ileba anya ihe awụ ihe anyị kwesịrị azịza anyị kwesịrị ịza maazị Buhari ọ dị mkpa ahụna m na maazị eh, Kanayo Odeluga abatago ewo maazị Odeluga ka ị na-abata ugbo achọrọ m ka ịkpụnye ọnụ n'ihe a maazị Buhari si gịnị kpatara ndị Igbo ji achọ ịhapụ Naijiria ọ bụ na ihe na-agara anyị nke ọma na Naijiria ihe ọ na-agara Igbo nke ọma na Naijiria hmm, daalụ ndewonu Ọ ife mere ahụ ede o ji wee bee nwee ọ bụrụ na ya e enwero mma sị aghọtara iji Igbo ma ọ bụ ndị na-eje ozi jefie n'Igbo ọ kaghị abịa n'Igbo wee na-akọ um, ọfịsịlịma ịghọta ebe m na-ekwu mhm. eh, maka na onye bụ onye isi ala so wee nụ ọgụ n'ụso ndị Biafra ọgụ n'ụso ndị Igbo ọgụ sorukwa na ndị tụrụ alụ na ndị gbara izu ka ememina Igbo bụla onye dululu ndị niile Igbo zigalụ ọlụ Naijiria mgbe emelụ Second Republic mmadụ dịka vice prezidenti Nkweme Odumegwu Ojukwu e, e, Ikemba ji nwe obodo ite niile bụ Igbo ihe chukwu mmadụ bụ ike na ọtụtụ n'imefa Jeelu Igbo ozi ịlụlụ Naijiria ọrụ wee tụtụlụ fa wee jee kpochie na kirikiri raa ife niile bụ Awụsa na Fulani zuru ori mebiri obodo tanọ na-akwụgharị ị na-agwa m na Buhari amarọ o so na onye tere anya bụ ofe enwejila kweta eze wee bịa n'Igbo ịmụsa ijala ya eze na-amụ Igbo amụ ụ na-asị kedu ife unu na-achọzi ịpụ marụkwanụ na ọ bụrụ na unu pụọ e, ihe niile unu rọkọba hmm, na unu anyị enwetazi ya ife okwu ọ bụrụ na anyị ma ife anyị debere na mba ụwa niile ọ bụrụ sọ na Naịjirịa anyị ma ife anyị debere mana ife anyị na-ekwu bụ ka anyị nwere onye ọbụla nwere onwe ya onye ọbụla nọrọ na nke na nyenwe na onwe kpọrọ ụmụnne ya raa ha ha dịka ndị nkịta ala wee talụ onye ọbụla na-ata ka ọ tagbue mana atabam ya maka na ọ nwere ndị nyere ya ọnọdụ ọ ya ka o eji jebe anyị ka ọ bịa ka ọrụ ọ na-alụ ka o si aga ịma na ije ọbịa na Owerri yilu ụdị ije Gowon bịalụ ka aghabe 1971 ịfụ maa ka ya maa onaifọ na ndị ọka fọrọ agụụ na ọtụtụ ụmụazị ya bụ na ifele ifele ife o kwesịrị ịbịa nna asị Igbo bikonu aghọtalụ m nsogbu unu na-enwe arọtalụ m na obodo Naijiria emekwatara unu mma n'ụdị dị iche iche na ife nnu bịaziri ka m gwa unu na anyị ncha ka anyị marazia ka anyị esigbu izu ka ọ dị mma nke a dị iche ị mana nke mekarịsịrị ifele bụ na ha koloro isi agụ wee kụọ ihe ọ dịka kpala akwụkwọ <laughs> ọ ya awụtela ọka ya rị ya bụ ibe bụ nke nlarịsị m afọ maka na ọ bụrụ na ọ bụkwado nnọọ na unu chọọ ka ọ nwadelala anyị nya <laughs> etu a ndị ọcha ya abụ achọọ nnọọ nwoke malụ mma dị ọgọ ma ọ bụ nwata agbọghọ arụ dị mma ewee irie uwe wee na-asị na-enezianụ ejite n'ebe ji ọrụ o wee bụ nnọọ Buhari ka ha megidere anya bụ ndị APC wee ka ihe efe agụ wee dịka kpara n'ọrụ nnọọ mana ancha m ife anyị jetara na Naija mba n'onwe nke n'ime ndị niile afụ hmm, hmm. Igbo gụpụkwa ndị ọrụ maka fagụpụpa nnọọ maka ifele <laughs> ihe rụtụrụ aka dị mkpa n'ihe a e, maazị Odeluga na Igbo dobere ihe anyị dobere domere ihe na Naijiria dowa na mba ndị ọzọ dịka m rụtụrụ aka onye jere South Africa ị gara Uganda ị gara Kenya ị gara Ghana ị gara Legon ebe ọ sọrọ gị jee ị gara Japan ị gara China Malaysia Bangkok United States United Kingdom Italy ebe ọ sọrọ gị jee ma ọbụla dị Israel Igbo domere ihe ya bụ na onye na-ajụ anyị maka ajụjụ ahụ ọ na-ajụ bụ ihe ahụ ọ sị na-agbagoju ya anya abụghị nwekwana ụlọ ndidi Naijiria metọrọ ụnụ mma ọwụ ịkọ anyị ọnụ na ụnụ chọrọ mhm. ọwụ ihe ndị bekee na-asị begin the question unu mhm. chedere na ụnụ pụwa na ihe na ụnụ ga-ewere ya ala mana mhm. ọ ọwụ onye na-enwuju anya mmiri ara n'afọ na-enweghị echiche na-aghọtaghị njem ndị Igbo maka na onye ghọtara njem ndị Igbo kwesịrị iji onwe ya jụrụ kedu ụdị iri agbụrụ a agbara gbaa ha iberibe gbaa ha riri gbakasịa ihe niile arụrụ n'ala Igbo nke fọrọ afọ na mpaghara Naijiria ndị ọzọ asị ha n'ọwa abandon property mm-hmm. ego niile ha nwere na bank isi ha were 20 pounds jee chọọ otu ha ga-esi m onwe ha mm-hmm. ị nọrọ n'elu ya mee privatization mgbe ndị Igbo na-enweghị ego ya e, ebe ọbụla ka ọ bụ na ebe ọbụla ndị rụrụ ọrụ bekee ndị rụrụ na Shell a sị ha laghachite ka ha jee were ọrụ asị ha mba ọrụ adịghịzi n'ihi na ụnụ ndị nnupụ isi ebe niile igbo o jiri hime isi ahụrụ na elere ihe niile ahụ mee gịnị kpụsasịa ya mana ihe o were igbo ọgụ afọ orughị ọgụ afọ taa agụwa ndị ndị kpatara ego anyị apụghị ahụ ndị kpatara ego ezuru n'ochi ama ekwu ndị kpatara ego n'aka ha bụ ụmụ afọ Naijiria gbasara ebe niile igbo na-abụghị gọọmenti kọntrakt abụghị gọọmenti kọntrakt na-abụghị oyi blọk ego okpuru tebụl ya ọ bụrụ na maazị Buhari isi zuru ya oke o kwesịghị ịjụ ụdị ajụjụ ahụ o kwesịghị inwe ndị na-asị na ya nwere nwere ụdị mgbagoju anya ya bụ na echere m si maazị Oke anyị tụnyekwu ihe ọnụme ka oge anyị na-eji na-eje kụkparapụ maka na ilee ya anya ajụjụ ahụ Maazị Buhari na-ajụ na adreesị ndị ọhaneze e gụrụ Buhari anyị ga-anọ na Naijiria onwe ebe anyị ji dịka ihe a na-akpọ double conspiracy ya hmm. ihe a na-akpọ double conspiracy ndị ọhaneze na-ekwu ụdị okwu a ile ha anya ụdọ olu ha na ụda olu Buhari o nwere ihe jikọrọ ya ahụ omejọ ga-ahụ njo mere mee ahụ mma ndị be anyị si na ezue ka ara eli udo atọtuo azụ ka ara n'ụbọchị ahụ nye mere ya bụ ngịga jide na ihe ha na-ekwu abụrọ maka anyị dịka nsogbu na ha na-ekwuru onwe ha ọ bụrụ na ha chi na ha bụ ndị Igbo ha na-ekwu na ha nwa na Naijiria gbara akwụkwọ mm-hmm. anyị nwa dịka ndị Igbo maka isi dị anyị na mba ahụ a na-akpọ ndị Igbo anyị na-asị ka anyị chigha etu anyị nọ tupu ndị bekee afụ anyị onye ọbụla zara afa nne ya maka na anyị chelụ nọọ maka na onye ọbụla na-afụ iru ka eji nwee mkpali onye mmalụ ka ọ ga-esi wee debe isi ọ dị ya mma ebe ọ ga-atụkwasị isi ụdị na ọfụma etu ahụ ka ọ ga-adị mma ka Naijiria dịrị ọ bụrụ na ugwu Awụsa dị ndị ugwu mma ha nọdụ ebe ahụ ha chịrị atụrụ ha nọdụ ebe ahụ Achọọ chọọ nri afịfịa atụrụ ga-eri ha gbadata were ego zụrụ ya anyị ga-elesi ha dịka esi eme na mba ọzọ ọ bụkwanụ na mmanụ dị ha mkpa anọ m na-afụ na mmanụ mmanụ n'ime ala n'ụzọ be ha ha gbapụo mịpụta ha nwee refaịnarị, ha zaa lee rapụ nke dị n'ụzọ be anyị gọọmenti etinyelị aka ha rapụba ịrụ refaịnarị na ha anyịfụ na okwere ha alụ ka anyị jiri aka anyị ife anyị ọ bụrụkwanụ na ilo akpọla afa gọọmenti etiti anyịfụ na okwere ha alụ ha jawala onwe ha maka na anyị nọrọ onwe anyị anyị ama enwe nchekwube ma anyị na ha ama na-adọ ndọrọ ndọrọ na steeti ọ ga-alụ ka federal ọ ga-alụ onye ka anyị ga-anata permission anyị ga-edozi ya malụ ka anyịsi si ọ bụla ọkpa ka anyị ga-eji gaa ọ bụla ụgbọala ọ bụla ụgbọelu ọ ga-ekwe anyị mee ọ bụkwa nnọọ nke airport anyị kwuru na ekwucha na airport bụ international airport a na-eme ka ndị mmadụ gara isi ya ga ma ọ bụ na alụcha ihe riri ihe buru ibu dịka nke alụ na Anambra steeti ga-akarị international airport dị na ugwu Hausa na gọọmenti etiri anya ha rapụ ụmụ ife ahụ onye ọbụla nọrọ onwe ya ọ ga-edodo e, ya anya n'ife ọfụrụ n'ala Igbo ọ bụrụ na ọ sị nọ ya ghọtara na ndị Igbo ga-emenwu ihe gbasara ndị Anyị nwakwekwara na ndị Hausa ga-emenwu ihe gbasatara Hausa na ndị Fulani ga-emerịrị ihe gbasara Fulani na ndị Yoruba ndị Itechikiri ndị ọbụla na onye ọbụla nọrọ n'onwe ya na anyị ga-enwenwu ike ịgwọ mkpa anyị anyị chọzie ka anyị zukọ ọnụ anyị anyị amalụ na ife dị anyị n'obi anyị chọọ ego anyị azawazie na United Kingdom of Nigeria United States of Nigeria nsogbu adịrọ o nwere ihe ji ọbụọ dị sọsọ na Naijiria maka na ekwuchakwa ife a nsogbu anyị Nkịta bụ ndị Fulani mana nsogbu anyị na um, ka Naijiria ra ka Cameroon ra ka Tanzania ra ka ma Ghana ma gbagobe ụzọ niile ebe ndị bekee ndị Pọtugiizi na ndị Belgium na ndị Germany na ndị Britain na Russia ka ha ra wee nọdụ na Belgium wee kee ana na-agba awụrọ nke ha ebe ahụ ka nsogbu anyị dị so ife anyị na-ekwu ugbu na ebe ọ bụ na anyị anọrọ mgbe ha kpalụ anyị chọkwaziri ka anyị nọrụ etu anyị si nọ tupu ha kpaa anyị chọkwazi ịkpa anyị je zukọ kpaa ka ọ ga-esiri anyị mụ Maazị eh, Peter Okeke na-ajụ sị eh, na-asị na ọ masịrị ya na ndị e, Igbo nọ n'Imo steeti jiri e, nna ya ukwu Buhari na enweghị ha ji kpọrọ ha ji nọrọ n'ụlọ ya na ndị otuye ndị ndugharị ya edugharịcha alawa ma anyị nwawụzi ndị bi ala bekee anyị nwawụ ndị pụrụ ahụ eleekwela otu anyị ga-eji kwado ndị nọ n'ụlọ n'ihi na ekwubuola mbụ na ee ọhanwa ihe a na-ada n'isi ma agụụ ma mgbagbu ma ihe niile na-eme ụmụ Igbo n'ala Igbo ọ n'isi ha ka ọ na-ada anyị nwa nọkwanụ na mba elee otu anyị ga-esi kwado ha ịjụọ m ịjụọ hmm. m uche m n'ihe awụ anyị ga-ebu ụzọ wee ghaa ịhụla okwu ebe ọbụla ị gara Igbo gbakọrọ ebido asị gị IPOB ebe a ọha e, na eze ebe a onye nke ebe a oge ole mgbe ị e ga-ewegha ụmụ ihe a niile Igbo ga-abịa chọọ ka ha ga-esi chịkọta onwe ha ka anyị were otu ọnụ uwe ihe gbasara jụgodinonye onwe anyị ajụjụ si eh. olee ihe anyị chọrọ tupu anyị ajụwa onwe anyị ajụjụ eh. nweta ihe anyị chọrọ eh, ịbịala ịnarala m okwu n'ọrụ maka ebe m na-aga n'ihe a nkata Igbo na-akpabe m chere nọọ nkata dị nnukwu mkpa ka akpawe na mba wụ. elee ụdị ala Igbo anyị chọrọ echi mm-hmm. hapụgodu onye ga-achị hapụgodu onye onye isi onye ọdụ nọ ele ụdị obodo anyị chọrọ ka anyị biri na ka ọ bụrụrụ anyị ala nna anyị ala Igbo ọ nkata ekwesịrị ị na-akpa anyị nwa n'ebe a kwesịrị ịkpawa nkata akpawa nkata maka ile ya anya nna nna anyị ha meziri ala Igbo biri na chịa ya chịkwa ya ka ọma mgbe bekee batara weghakwa mgbe a na-agba ohu e, e, slave trade mhm. ka bekee batara igbo nwere ka ha si achụ onwe ha anyị nwere ka anyị si chịkọta onwe anyị enwere otu anyị si eme ihe mere e, anyị nwabụ ndị ikpeazụ bekee jilalụrụ maka ihe dịka ndị agbata obi anyị ndị E, e, e, Cross River ndị mba mmiri o teele ha na bekee mewere ihe ka ahụ ekwuzile maka Lagos tupu anyị mara na bekee ma mgbe a sịrị lekwa ọha lekwa ụzọ esi abụ o mere anyị afọ ole anyị jiri gote ihe dị iche mgbe ahụ bụ na Igbo nwere ndị na-agara ha ojii mm-hmm. Igbo nwere ndị na-ahụrụ ha ụzọ ndị na abụghị izu mhm. si mhm. ihe dịịrị Igbo mma mhm. iwegha ndị warrant chief ụfọdụ ndị bịara chọọ okwu mepia ihe bụ ihe bekee tinyere n'ala Igbo Igbo makwa ihe wu ihe na-eghere ha nri nkụ na-eghere ha nri n'uche m ọya nkata e ga-ebido kpawa elee ụdị ala Igbo anyị chọrọ a na-akpa ịkpa nkata ahụ ọ gaghị ara ahụ gị chọta gị chọpụta na enwere ụdị ndị na-ekwesịghị ịhụ ọchịchị n'ala Igbo ọzọ mm-hmm. e nwere ụdị ndị ga la lakpuo achọkwa ịhụ ha ọzọ n'ala Igbo mm-hmm. Mm-hmm. ọ ndị ahụ bụ nwaanyị ndị dubatara ya ka Buhari na-asị na ya ife ndị Igbo ji wee chie ịpụ ọha na eze anyị tụrụ anya na faka azazia si ya nwoke anyị ka anyị kọwaziala mhm. na anyị nwe ajụgo efe ụmụaka na ebe ụmụaka na-agwa anyị na ebe ndị nne na-agwa anyị na ebe ndị nna na-agwa anyị mana fada ejeli anyị ozi tova wee gwakwa ibe ọchị ịnụ na fawa na onwe fa si na fa chọọ ịnọ kedu ka nna bụ nna kedu ka nwoke Igbo ga-esipụta nnọọ n'elu kịta na-atụ onwe ya ntụ mmadụ ka obi ọzọ ifele onye jegoro mba naijiria ozi jee na mba ụwa niile ọ bụrụ ife ka ọ marọ mana mgbe okoti emere ife o ji bụrụ okoti ụmụazị ekpori ya n'ọgọchị mm. ifeleme m na m fụrụ nwoke afụ ka ọ na-akọ na-asị ah, n'ahịa ọkwago ekwuo maka ha nọ ndị otu Buhari na-ekwu n'ife a gwara ha na nwekwara ha chọrọ unu bụ onende ịjụrụ ụmụaka ị ga-agbafa n'ụdị ife isi ya nwoke ka m gwazi ya na-efe ụmụaka ji chọọ na ha achọrọzi ịnọ enwere ọrụ nwere nwere olileanya dị ọfa megharịa arụ etu a polisi akụrụ ha ugbue mana dịka isikwu onye na-asị kedu ife anyị nwa ga-eme nkwado ka anyị na-akwado unu na-agbakwa mbọ niile anyị na-agba mana onye a na-eduga n'ama na-ebu ụzọ unu nwa nọ n'ụlọ ebe atụ oge ọchịchị lụkwa unu arọba mmadụ ebe a na-aka na-efe ife dịka Anambra anaba ajụ elekshọn pịkwa n'aka pịkwa n'aka were mmadụ tii onye bụ onye unu maghị ekwukwu ifu Igbo chọrọ maka na anyị amago na hope ụzọ dị mma na o si azụ owere wee bata ọ ya ka eji wee o ji wee bụrụ na ya dulatara ya onye ọbụla pịa aka ndị na-asị ee esokwana na elekshọn n'ozu n'ozu ọkwa ebe onye bi ka ọ na-agwachi hmm. kịta bụ mmụọ eji ka o ji ya n'aka onwekwu mmụọ ọzọ Igbo ji na-abụ vootu ụbọchị akara elekshọn unu etinye kaadị ụbọchị asị politikal pati unu eje solu zọba ka ka amara onye ya abụ lokal gọọmenti ama ndị a niile chi idozi obodo unu apụta ịbụrụ onye kwụwara aka gị ọtọ ịbụ na onye IPOB ịbụ na onye Biafra ma onye nke ọ ịbụ jee ebe afụ ka ị welugodo ka isolu dozie lokal gọọmenti dozie obodo dozie ụmụnna gị dozie ana e wee na-eche ụbọchị gịnị anyị ga-esi n'agbụ a wee pụ anyị nwere ebe a anyị na-agbakiri anyị n'ụdị dị iche iche na-atụtụ kọfụ ndị enyi maka igbo arụ igbo kịta chọrọ mmadụ to na-ekpere na ekpere ka Chineke kwado ọnọdụ anyị na mba ka anyị chọta ụmụnne nwee nwanne dị na mba n'ebe ọbụla anyị nọ ka anyị wee nwee ike osetue ka anyị maa na onwe ndị ọzọ ga-apụtụrụ anyị wee nyaba ọgụ ọgwụ kọrọ n'ọnụ maazị oke ọ dị m ka chọrọ itinye okwu ọnụ n'okwu a maka ọ na-aga ga-enye m ikikere ka e nwee ike n'ihi na okwu anyị a eruola nkapị ọnụ na-egbopụ ya dịka onye jụwara nkwụ kapịwa ọnụ mgbopụ ya eruola ndị na-ege anyị ntị ana m ahapụ a na-asị ka maazị oke tinyere anyị ọnụ n'okwu a jikọrọ anyị ọnụ n'ihi na okwu a dị mkpa ndị na-ajụ ajụjụ olee ihe a ga-eme ee ka ọ dị ugbu a ọ dịghị dị ka anyị nwabụ ndị wu ndị Igbo nwarabekọ n'akwa na-eti ihe mmegbu a na-emegbu anyị anyị amara n'ihe anyị chọrọ anyị ga-ebidogodi ụzọ jụwadị n'onwe anyị ajụjụ ole dị ihe anyị chọrọ ma ọ fọzikwa otu anyị si enweta ya ka ọ dị ugbu a ndị nwabụ ndị anyị hanyere aka ndị a kpọrọ ndị okenye nọzi n'ụlọ ewu na-amụ n'ọbụ kedu na otu a ga-esi mee ihe a maazị Okengwa na-ege anyị ntị nkata anyị tata bidoro n'ịnabara anya etu onye isi ala Naijiria Maazị Buhari si wee jee Imo steeti ịjụ onwe anyị kedu ihe dujere ya Imo steeti kedu ihe o ji efu? ọkwa n'etu a ka Jizọs si jụọ ndị na-ege ntị ha unu jere ịfụ John the Baptist ọ gịnị kpojere ụnụ ọ na ụlọ afọrọ ndị yi ọmalịcha akwa na be eze o wee wụrụ nwoke ahụ ka unu jere ihu ọ na Buhari afụrụ ebe ife nnukwu ife na-eme Ọ na ọ bụrụ ebe ibe isi ike na-eme o ji wee jewe Imo steeti mana ka anyị na-aza nyaba ajụ na ịkọwa etu anyị nwasị wee chee na bụ ife Buhari ji jee Imo steeti anyị fụkwara na ụfọdụ ndị anyị na-akpọ ụmụnne anyị ha kawa ụmụnne anyị ha na-emejọ na-ekwu ka o si dị ha na ha na-ekwuchite ọnụ ndị Igbo ajụjụ ikpeazụ a ha maazị Okeke jụrụ bụrụ kedu ka ịnwa ndị nọ ofesi ga-esinye aka na ndị nọ n'ụlọ kachasị ndị nọọla ana n'ụlọ si bugharị na ọ ha ka ọ bịara efu etu anyị si zakwanye abụrụ na ebe onye bi ka ọ na-awachi ọlụ anyị na mba ebe anyị nọ bụrụ idoziri ndị Igbo ọnọdụ na ịchọtara ndị Igbo enyi ọrụ ụlọ ndị nọ n'ụlọ bụrụ ijidesi ife anyị nwere n'ụlọ aka ike site n'ịrọta ndị aka siri ike ga-achị obodo dozie ife ka ọ dị mma ọkachasị ugbu a ịtụnye aka n'akwụkwọ ịrọpụta onye ọchịchị na-abịa anyị tụtụrụ aka n'ihe ndị ọzọ mana nke ka nke bụ na anyị na-asị ka nkata anyị na-akpa kwa izu ụka ọnụ ụtụtụ satọde ghara ịbụ naanị na-ege anyị ntị anyị nwa na-akpa ya ndị anyị na ha nọ na mba anyị na-agba mbọ ịfụ na ihe na-aga n'iru nke ọma na ọganiru Igbo dịka ọ ga-esi dị alụ anyị na-atụ bụ ka o si dị anyị n'oge ya mara ihe niile anyị na-asịkwa ka ụnụ na-akpa nkata na-agba izu emee na nzukọ ọgọst ka anyị kpaa n'izu gara aga ọ kwesịrị akpacha nzukọ ọgọst ọ ruo arọ ọzọ kedizi ihe a ga-eme ka ọ dịrị ụmụazị Igbo mma dịrị ụmụ nwaanyị ndị inyom Igbo mma dịrị ụmụada ndị Igbo mma dịrị ndị nwoke na ndị okenye ndị Igbo mma ọnya bụ ihe kpatara anyị ji bụ nkata biko nke a bụrụ izizi ị na-afọ anyị na fesbuk na anya na Igbo Heritage institut ihu nkata ndị ọzọ anyị kpagoro ọtụtụ n'ime ha anyị na ndị ọka mmụta na ndị ọkachamalụ kpara ya bụ ụka gbasatara ndị Igbo ị chọkwa n'ebe ọ na ị na-enwe pọdkast ebe ọ ị na-enweta pọdkast chọọ ikoro mkparịta ụka na asụsụ Igbo anyị ga-afụkwa ụnụ n'izu ụka na-abịa mgbe anyị ga-aga n'iru ka anyị na ụnụ kpaa ma zute ịma ka ọ ga-esi dị n'Igbo na ndị agbata obi ha mma aha m onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha kpara ụka na mgbede a ga-ewepụ ihe na-anọchi ikwu okwu ha wee kene ụnụ bụ maazị ka na-ayọ odeluga Igbo mma mmadụ maazị ejike maazị ejike maazị Ejike ka ah. ihe eji kwuo oke anyị ga-ekene ụnụ n'aha maazị Ejike Ọbasi na onye ọzọ anyị na akpara na mgbede a bụ ma ụkọchukwu Austin Ọkigbo Igbo ya dịrị onye ihu mma dị onye azụ mma ebe bere e obere ka esi ibe ya ebela anyị egosi ebe ọ ga-ebe ma ọ na-ahụkwara egosi ya ukwaa agha. nke ukwaa agha ka Chineke mezie okwu ka Chukwu